ndị banye ekene m nke echi yaziri o nwere ife jee paaki ikwu gbasalụ mbulu anụnwa ebulu akwa ọkụ tiwara ọ na tie nke ukwuu mana ya bụ ife okwu ekwetasịrọ m wee sị ka m bịa kwuo ebumnobi m gbasara ihe ahụ okwu mana tupu m gaa n'iru ikwu ebumnobi m achọrọ m ka ị gee ife jee paaki ikwu maka na ọ na-akọwa ma ndị blọga ma ndị entatena ma ndị ọbụla ma ndị nyere aka ha na-abịazi na-amụ akwa amụ maka na eburu akwa wee sị ka m gbazie ya olu maka na ọ bụrụ ife meenụ geenụ ntị ka unu n'ife jee paaki kwu tupu nye ebumnobi nke m ma ndị niile nabara peji akwa na-ewere giveaway na-ewere ma ndị ebiri mashin ma ndị ebiri moto ma ndị ebiri keke unu niile ha ncha niile ma ndị blọga ma ndị tetena ha ncha niile kpakara ndenu jizi akwa na-eme ihe egwuregwu chetakwa na somebody's predicament ọnọdụ mmadụ nọ taa abụrụ onye nwadebere onwe n'ọnọdụ a adị ihe mee mmadụ ijere aṅụrị ọṅụ were na-achọ view were na-achọ view ife m ji ekwu ihe akịta abụ o nwere fake akaụntụ edere eze obi arụsị ego na asaba edere def eze obi arụsị ego ya fake akaụntụ akaụntụ ha dị 88,000 followers ya bụ pure fake akaụntụ akaụntụ ha bụ the first account as early as 7:30 a.m. ya bụ ụzọ wee buo the news na eburu akpa edogo m investigation chọpụtara fake akaụntụ the same account na-ebe ozugbo na-eburozi akwa and other peoples other bloggers ọ na-atọ gị ma ndị nọ na 1000 followers ara eghe ọkụ ka e were akwa present condition were build their page thank you very much etu isi eghe ọkụ na-eji somebody's problem or somebody ndakwasa dakwasara mmadụ ka iwee build by ya network etu a ka mmadụ ga-esi ji gị build network ọ bụgodị na ọ bụ ya enemi amụ na ya amụ na ihe dabasara ya because mara na ọdụ ya adabasa echi Anambra steeti there is no security anyị na-ekpe ekpere na-eti mkpu na gọvanọ ka anyị nwee sekuriti ihe bịa mee ụfọdụ na-ebu news ụfọdụ a na-ebu news o ife m chọrọ ikwu pipụl na-ede m okwu n'ọnụ ga nkwu okwu who be mmeku now now the appropriate time will come when i will say a word that will shock everybody this is just a warning or kind of advice for ndị niile na-etu wist stories <clears throat> before ụfọdụ ji eweta studio ya ochie epostuo as if to say na agba abụ chukwu agba <laughs> akarịkwa anya edi n'ọgụ agba akarịghị anịnị ihe otokoto ha akara ihe ndị ochie gbara ike onwe onye na ha anwụ anwụ as long as na ịbụ flesh and blood ọ kere onye ọbụla ife mee mmadụ ị ga-anọ n'ekpere maka maara ọ ga-abụ your own ọsị tomorrow ị mmadụ amụ n'ọnọdụ ọjọọ dakwasara ene ị mara na echi na ya ejighị wee mụ gị amụ bụ na amụsị na mmadụ amụ n'ọnọdụ dakwasara egwu ebe ị gara anọ bụ solushọn ka ka anyị esi mee abana wee sụ abana nri faransị gị na ọpụtago faransị gị na ọpụtabeghị fafafa faụ uzuo ni bred unu don't allow <coughs> obere ife ka edisivu ohi use your brain onweghị ife mma mma ekwu kama ihe m na-ekwu bụ ọcha nsị mara onwe gị ọchansị mara onwe gị mara onwe gị mara onwe gị stop using somebody's predicament to mock him you never know whether na your turn tomorrow ọ bụ ka ọha n'ọnụ thank you very much ọ na-anụgo ife JPAC kwụ gbasara ife anụnwa akpọrọ akwa nke onwebụrụ onye mma na ọpụtago ma ọ na ọpụtara ụfọdụ ndị mmadụ na-asị na ọpụtago ụfọdụ so na akpụkwazị ụfọdụ so na ndị sas kpụda akụkọ na-aga ka nkụ ọtụtụ ife Jpac kwuru ebe a bụ eziokwu dịka mgbe ọ sị ọ bụ na ife na-eme mmadụ ga-amụ ya maka na ịmara echi nke a bụ eziokwu mana Jpac na-asị anyị na ma ndị blọga ma ndị entatena na fana na ha ji akwa ụka agbaru views na ife mee onye ọbụla na-eweta jee <laughs> Jpac bụ onye isi ọpdeti ife niile na-eme n'iru akwụkwọ na-eme n'ala Igbo ebe niile Jpac na-eweta update ọ maka na akwa ụkọ elote m mgbe mgbọ na anị gbalụ ekele eh, afịa akwụ na alata ugo na ọkịja jee paakị pụta kwue ọtụtụ ife na-eme n'iru akwụkwọ jee paakị gweta nọ ya nwabụ enwere ike ikwunwe na ndị ọzọ a ga-ekwunwe kezi ka nke akwa si wee dị iche ọ maka na akwa na gịnị ya dị na mma ọ ka ifefe ahụ a na-ekwu eburu otu onye ọzọ ọ dịka ebu ukwu nkwụ o mee na onye ịma mmadụ kwụzie aisisi ekwu na akwa bụ onye ama ama n'iru akwụkwọ na ebe niile ife meri oneanụnwa a ebu a na-ebu ebuka obi a na-ebu ndị niile nọ n'iru akwụkwọ ama ama otu a ka ọ dịkwa na ife mee gị nwa jee pak onwee ka otu a gị na nwaada kindness si wee mee ofe ife ma ọ bụ ọnwa nnụnya ụfọdụ ndị mmadụ burie maka na afụrụ ya n'ihe ndị mmadụ nwere ike inwe mmasị ọnya bụ na iru akwụkwọ na-aga mana ebe isi ee na maka na-akwa ọkụ nkewa nkewa anyị eji maka na-akwa ọkụ wee ekwu n'ife men ọ ife menụ ka a na-ekwu n'ọzi ịmazi ma eziokwu ka asị ka a ga na-ekwuzi anatwistie ka ọ na-ekwuzi ụkọ na-ada ekwuzi mana <clears throat> nke isi na a na-eji akwa eme ọpdeti ka e wee gbalụ views o nwere onye ada eme onye ọbụla nọ n'iru akwụkwọ wu e blọga na-enweta ife kwa na ị ga-ebu ị ga na-ekwuzi ma ihe ahụ onye ahụ buru ma eziokwu ka ịghọta e ọhịa nsị ka m kwuo na ọ bụrụ na a na-amụ akwa ọkọ akwa ọkọ bụ mmadụ ama ama ọ mmadụ ọra ife ọbụla merie aya ebu maka na-eburu ya ọ bụ mgbe ahụ ọ na-ekwu maka e, e, otu o si agwọ oke ite ma otu o si agwọ ọgwụ ma ihe niile ọkwa a na-ebugarịsị ya ịghọtago ụnụ emezina ya e na o nwere ndị a ga-ebu ndị dị mma ibute n'iru akwụkwọ nke dị mma a na-ebupụta nke dị nje a na-ebupụta ịghọta ọ ihe nsị ka m kwuo nwanne anyị nwoke bụ jee pak ọ bụ ụmụ ebe ahụ ọ dịrọ mma maka na gị nwa na-emi onye ọbụla bụ blọga ị na-emi a na-eme eme nke ọbụla pụta n'iru akwụkwọ na-ewu ewu a na-etinye n'iru akwụkwọ ka ndị mmadụ fụ ọ bụrụ na maka na akwa onye ọbụla na-amụ ya amụ ị na-amụ ya amụ na ụdị gịnị ọ ihe aghọtaghọ ife aghọtaghọ na-ebute onye ọbụla nwere ike ịkpụrụ onye ọbụla ndị mkpụrụ nwere ike ịbụrụ onye ọbụla kama na ife nke akwụ ọkọ ji wee dịzi iche wee na-egwu maka na onye ọgwụ o kwukwuru kwuo kwunye elu periko ma mgbe nwa na nwere onye ka ya n'ọgwụ ka ịkpatazi na ya ekwue ọ ife okwute n'ọnụ ka onye ọbụla ji ekwe ha onye ọbụla na-amụ ya amụ ịmụcha amụ ịmụrụ ka nke gị ga-adị echi mana ihe mmadụ bụ na ihe eji ekwu maka akwa maka na onye nọ n'iru akwụkwọ na iwu ma gị nwa wujee paakị na-ekwu maka mmadụ kezi nke bụ na-ekwuzie nke akwa ọgbakasịba gị arụ ọgbakọrọ m n'ọnụ gwara m ebumnobi unu gbasara ife nwa nwanne anyị nwoke kwu maka akwa ọkọ tiwara aka amarọ m ịjụọ m nkịta mmasị gị na ọ natago ka ọ na natara maka na JPAC na o nwere ife oge ekwu nya bụkwa na mụnwa o nwere ife mma ekwu na abụrụ nke a nkwu alụnụ m ozi a masịrị na akara anụ na ọ isi ebe a ka m kwapụrịta asazia daalụ